you Igbo Channels TV. And you want some men who were there before you to keep quiet. Is it because Namjecha UK, Bata? After my program, the United Kingdom, Mbata, na October or November, May video, we go see that most of the places in Ghana seek again the non and I took it lightly. Do you expect everybody to behave this way? ekenekwa m gị ndị onye ma na-ege m ntị n'onu biko n'ụbọchị nke taata ebe ị nọ na-enene m ewetakwara n'ụlọ ezi ọma dị oke mkpa biko m abụrụ na ị bụrụ onye Zion bụrụ onye adoration ministri ga-eme ntị n'okwu n'okwu mkpu n'ọnụ n'ụbọchị nke taata okwu nụ ọkwa dị oke mkpa na-achọkwa ịma biko ebe ọ bụla ị nọ gee ntị na biko bịa nso ka m gwakwanụ gị okwu ka ị wee na-anụlọkwa this man of God is somebody that I respect so much and I really like the fact ka o si wee kwuo okwu because na ever since all these things na-akpọtụ some of these old regod cross ya na-akpọ ha bụ old rugged cross ha ha gba nkịtị like this I been waiting for him to speak but he kept silence I have been monitoring so aka ha aka na-atụ ha atụ nwoke wee sị ka ọbịbịa kwuo okwu ka ọ gwanụ ka o liste the crimes of evangelist ebuka bicos there is a video circulating na social media ebe evangelist ebukobi na-asị na m na ọ marakwana ihe o mere ndị mmadụ ji akpụli ya n'ọnụ na ọkwara ihe o mee ji wee kpụli ya n'ọnụ so biko achọrọ m kelene vidiyo ya ka you the only crime evangelist Ebuka Obi committed this young this this pastor will I say young I not say young man because this man is an old rugged cross this legendary man of God man of God will list here the whole crime niile evangelist Ebuka Obi committed biko nu achọrọ m ka unu get this video ị gechaa this video now na vidiyo anụnwa dịkịta ịkabarụ shie ya ka onye ọzọ soro gị n'afọ ihe n'afọ na chanel a because we stand for the truth and nothing but gịnị and nothing but the truth biko ebe ọbụla nọ na-enweta vidiyo m na-eshie na kwa na chanel anyị mana for this fact na biko ịbụrụ onye Zion gụcha ntị ga-agụcha maka anya bụ okwu ya na-agba agba na ntị ịbụrụkwa na onye adoration ịbụrụ onye bụ na onwere onwe ebe ọbụla ibilong na ịdị ka mụnwa onye na supporting the body of christ a man na this video is worth sharing because why large, alaji ka anyị niile na-achịla the bikonu of this video In inenecha ka like i said subscribe or drop a comment gị na comment section ịma na ana m agụta kọmentị m na aka olu na nwere kọmentị bata anụ except nọ nke ndị Facebook, YouTube blog due to some words in there. But I would also like to comment this fact na ịchọghị comment ịchọ ịkpọ me use na the word fully use na the ịchọ ịchọ ịkpọ kịta onye ochie na oyibo nwa ka isi ede ide ya n'oyibo ọma nkwegosi ọchịchọ ịkpọ m onye iberibe ide ya n'oyibo ọma ngosi dị ọchịchọ ịkpọ m onye iberibe ị nwere ike ide ya efu u o efu o mago f o u ama m ihe ị na-ekwu or ide ya f iti ya 00 instead of iti ya oo iti ya 00l ịmakwa na ya bụ ihe na na mma aghọta ihe ị na-ekwu mechekwana ịkpọ m onye iberibe bezo na onye onye isi nkụka kpọọ m ya chọọ ịkpọkwana m onye oshi kpọọ eti ya tiff ya nna nye unu kịta bụ expo ka dadị na blọkụ some of your comment because ụfọdụ n'ime unu na-asị na a na blọkụ na nne nne remove comment a na-ama remove ihe nye kịta bụ gịnị expo so because before march a forward na-enye this video ka ọ dị na ọzọ anyị no matter how okwu a anyị ga-ekwulili ya um, agbara m nkịtị ogologo oge wee na-egele egelu ọ na-akpọtụ n'iru na-akpọtụ n'azụ mgba nkịtị ọmụ ga-ekwu ikpeazụ kwubenu nnọọ ma ndị mma nke bụ nke ma ndị na-amarọ nke bụ nke onye ọbụla kwube mana taa ekpebiri m ka m gwa our brother eh, evangelist ebuka anọzie Obi ekpebiri m ka m gwa ya okwu taa good morning good afternoon good evening onye ọbụla na-anụ olu ebe ọbụla nọ na-esonye m biko ihe ọma ị ga-emere m ịbata ngwa ngwa pịa aka na shia bọtịn azakatago m kọl gụkọta mesejis what is your take what is your take ọtụtụ ndị chọrọ ịnụ olu m ọtụtụ ndị chọrọ ịnụ ihe m ga-ekwu gbasara ihe na-eme n'oge a mana ofe ihe ka m chọrọ ichetala onye a na-akpọ prọfet evangelist ebuka obi biko nyere m aka pịa aka na share button mgbe m ga europe for a program aga m germany si mechaa na germany gaa netherlands mechaa na netherlands wee gaa belgium obodo ito ndị a enwe m followers rinne na Germany enwe m followers rinne na Bel na Netherlands then enwe m followers rinne na Belgium onye ọbụla na-enweta this broadcast biko pr kana share button very important now mbata na Germany ndị followers m Daddy, please come and pray for us in our house. We are, our house is nearby. We live in the other street, the next street. m gaba be memba m maọbụ be folowa m ka m jeberi ekpere mbata ebe m bịara ikperi ekpere na-ene n'ọnụ ụzọ ya na-afụ stika Ebuka Obi ha m rapụkwa gaba Netherlands mbatakwaba mmadu na Netherlands ndekwa ya n'ọnụ ụzọ na stika evangelist Ebuka Obi follow am o oh. my own member o oh, my own follower o oh. ok njebụka Belgium lute na Belgium ịbatakwa n'ọnụ ụzọ mmadụ fukwa stika evangelist Ebuka Obi obi kedu ka isi mee expect na udo ga-adị inweta the broadcast biko ọ bụgo na-eme awọchi nwunye na shia ya emechaa gaghachi azụ just pịa aka na share button so that you can go back to watch okay owelu na september last year nwetara program na united kingdom some of the people my followers na ekpere ekpere ndị nna ekpere ekpere nọ na united kingdom onye mbatakwalụ biye n'ọnụ ụzọ ya afụkwa m chike ebuka obi dis pictures ị na-afụ na dis broadcast bụ picture m secha n'ọnụ ụzọ ndị mmadụ na na na birmingham birmingham dị na england imagine me being invited to come and pray for my follower. And I will come there to meet Evangelist Ebuko Obi Sika na top post. Now the question is, how many people, how many preachers will take that? Um, Evangelist Professor Dr. Ebuko Obi. ọkwa gị gole kwụsị kedu ihe mere ndị mmadụ ji adọ m kirikirikiri kedu ihe mere ndị mmadụ ji adọ m vam vam vam ihe mere eji adọ vam vam vam ka m chọrọ ịgwa gị na amarụ mmadụ na-epigola aka na share button ihe mere eji adọ gị vam vam vam ka m chọrọ ịgwa gị na e kedu mgbe iji bido m 25 years na ministry ije na be gị na oburu ihe ọfọ jụọ ese ha ga-agwa gị na ihe a na mbụ kọna high tension mgbe nna iburu ihe ji ọfọ ebuka bụ ịka nọ sekọndịrị skuul ma ọ bụ na ọ bụrụ praịmarị mgbe m na-akọva be nna gị uburu ihe ji ọfọ from wuli anambra state to oburu ihe ji ọfọ ulibu nebo ụbụrụ ihe ji ọfọ the other side bụ ibiasa egbe the other side bụ iseke anyị na cover that area you were in the secondary school if not in the primary school kedu mgbe iji bido ọga owebụ na ebe ọbụla m jere na europe m ga-afụ pikchọ gị n'ọnụ ụzọ ebe ọbụla m jere na uk m ga-afụ pikchọ gị n'ọnụ ụzọ mmadụ You have come to take over the whole world, and you want some men who were there before you to keep quiet. What do you expect? You pretend, evangelist are you pretending that you don't know why you are talking fam fam fam? Atron Kamal Shalom, this broadcast evangelist ebuka obi are you pretending or are you trying to pretend na ịmara ụwa anyị eji achụ gị kirikirikiri according to egwu ahụ egoro na my own members my own followers nọ na germany sika gị dị n'ọnụ ụzọ fa my own followers nọ na netherlands eh, eh, manchester no netherlands sika gị dị n'ọnụ ụzọ ha my own followers nọ na belgium sikaki dị n'ọnụ ụzọ ha my own followers nọ na birmingham sikaki dị n'ọnụ ụzọ ha ndị nke gboo so ụwa niile sinụ ka ị na-akọvasị and you want some men who were there before you to keep quiet Bueno, Fana. Thank you, Igbo Channels TV. And you want some men who were there before you to keep quiet. Is it because Namjecha UK, Bata? After my program, the United Kingdom, Mbata, na October or November, May video, we go see that most of the places in Ghana seek again the non-user. And I took it lightly. Do you expect everybody to behave this way? Ebuka Obi ọ na ị nwere idea ọ bụgodị na itoro n'ala Igbo ị na-ejelu ụlọ krismas ịdafụ na oke ọkụkọ ọfụ pụtakwa akwa oke ọkụkọ nke nọbụ na ngwuru aha bifo achụbụ ya ọsọ what do you expect? oke ọkụkọ ọkụkọ na-eme ome nke otu oche kụkụrụkụ nke bịara ọfụ nke bidoro ịkwa akwa ọfụ mgbe n'izizi ọ bụ oti nku eghọn ife eji akpụ ya oti nku eghọn bụ na ọ na-abụ ome oya eme <laughs> omechukwa ọnụ emekachasịa o bido otinye nku otinye nke ome kụkụkụ evangelist prophet dr ebuka gịnị ka ị na-afụ na-eme ma ọ bụrụ na ọkụkọ ọfụ kwa akwa na ngwuru ọ na ị ga-anọ fụ na nke nọbu nọ na-achụbụ ya ọsọ why are you acting like this why are you just acting as if na ị marọ na ihe na-eme dị normal why are you acting as if na ị marọ na ihe na-eme dị very normal evangelist prophet dr ebuka onwere na-eme gị ihe ọjọọ ọbụla it is nature that is playing out prof evangelist dr ebuka obi a na-atọ gị vam vam vam why did you accept to come to the top if you are not in, on top will you, be, will you have become the topic ị na-akpanyezina ndị bloggers nni evangelist dr prophet ebuka obi nwanozie obi God placed you at, on the on the top on top. The truth is that whether anybody likes it or not, when it's come to Christianity in Nigeria, agụ ten agụrụ Ebuka Obi mana ọ bụrụ mmadụ na-agụ mana In fact, agụọ three. When it's come to Christianity in Nigeria now, if you count three without counting Ebuka Obi, mana onye nwụrụ anwụ na-agụ. So, Oga, you accepted to be on the top. Why are you complaining that you are the topic? Only one idea. Now, once you come at on the top, to the top, you become the topic. If you don't want to be, become the topic, don't come to the top. Ị na-ajụ ihe imeleji atọ gị gịrịgịrịgịrị do you think that the kingdom of darkness is at rest ndị eze nwanyị ọ ga-arapụ gị ndị dibịa ọ ga-arapụ gị ịma na ị ka na-ebido ebido n'ike afụrụ ife na anya afụ gị ife Sọl ọ ga-arapụ David Sọl ama arapụ David it is not that na Sọl adịrọ happy na David gburu Goliath after all ife Sọl na-achọbụsi isi bụ onye ga-enyere ya aka ka e gbuo Goliath so David wee gbuo Goliath Sọl bụ ọgụ ya was very happy na David gburu Goliath but at a time Sọl notices ya na ovation na-agbagokwa side ebe David nọ Sọl notices ya na pipụl ebidogo na-eburu esisi david so much so notices ya na david bụzi okwu akpụ n'ọnụ Saul notices ya na onwere edekwuzi okwu 10 without mentioning David Saul wee notice ya na ụmụ nwanyị na-agụ egwu na-eti na David na-egbugbu Saul sorry na Saul na-egbugbu 1000 david bịa taa nyaa wee na-ekwute 10,000 <laughs> ọnụ m akụ zion somebody tag ya akụ zion somebody tag ya ji ebe a ka okwu anyị ọnụ somebody tag ya ụmụ zayon niile a na midia kaba bụrụ ozi ebubala ebuka obi since a na-ekwu ya agbakwa m nkịtị i kept quiet all this while na-enene n'anya n'anya biko am ana m agbasa ga abụ onye saga ọ nchọ ikwu eziokwu mbe ngwa dị Peter truth and I will leave ihe egbukwana m egbu since i nwụrụ since I died I don't, I'm not afraid of death again how can I be how can a dead man be afraid of death so oga prophet evangelist pastor dr ebukobi obi Saul wanted to kill David. Saul came after David because na onwego idea na David arise bagokwa above his expectation. He is aware, he has found out that people are now talking about David, David, David everywhere. Saul has killed 1,000. when it was his time. Now it is time for David. Under how many months David has killed 10,000? David became the topic and Saul got angry. Is it not in your Bible? Prophet, doctor, evangelist, uh, pro, uh, um, engineer Epukobi, is it not in your Bible? Why are you asking questions? It is normal. I have been off. I've been keeping quiet. But let me say something now. Don't, uh, don't pretend uh, a prophet, pastor, evangelist, apostle, bishop, Ebukobi. Why I'm calling you all these titles, but now, e carry sigofani in e carry ge guaga. And I'm in What do you expect? And now you are complaining that some bishops, some preachers, some prophets, some reverend fathers, see in 18 year bosses. Now their area, when I check members, huh? Kahabra and Zion. Oga, there is no member of my ministry that will leave my ministry for any other ministry. No matter the kind of boss in the Benanu gate. the only thing ga-eme ka my member rapụ my ministry gaa ministry ọzọ bụ because na o nwee ihe ministry ọzọ aha ji m na-ejiro very simple let me say it again o nwere ihe ga-eme ka any of my members rapụ my ministry gaa ministry ọzọ sụkwa ya bụrụ na itinye bọs na gate si ha bi abanye they will not leave my ministry to go any other ministry The only thing they make my members rap my ministry, got any other ministry, but because no way NG, oh way here the other ministry Jiro. So they will say, since I, they cannot get this in, then let them go to where they will get it. Ebukobi, why are you complaining? You know that Iman and Kemada are Toto. I will still call you on phone after now. I will drop a message on WhatsApp. But let me say, why are you complaining, Oga? Normal thing is playing out. The normal thing is playing out. Nature is taking its course. Why didn't Onya see no boss in a tinye? When a book members here, when I got to Zion, let that person see a private jet. I know they have private jets. Let them your private jet in Agor Palace. So that candidate Zion, Maba private jet, so look at church, huh? Is it all about bosses? It's not all about bosses. I know people will prefer entering private jet to entering buses. I urge make an onye ọbụla this broadcast and na share the broadcast. And the, because of the way you handle things, ụmụ mpịampịa okooko confuse woman beings ndị let's go back to our roots ndị ike ụwa frustrated woman beings ndị jee bọyị achụọ ha na bọyị ha nata ọ gaghị esetụrụ ha ha gbara aka na-ekwugheri na streeti ha pụtazi ha na-ekwu anyhow ọ gaghị tell you the bitter truth itinye bọs na my ministry etinye m private jet na nke gị bukọrọ members gị pụọ gị nwa na-ege m ntị edebe private jet edebe bọs kedu nke ị ga-aba ọkwa ị ga-aba private jet mana onye na-akọmplen na Ebuka Obi tinye bọs na ministry abukọrọ members ya gaba nwee private jet why not use your private jet to intimidate the boss Is it all about bosses? It is not all about bosses. Onye bụ igu ka ewu na-eso. O nwere ihe Ebuka Obi nwere ị na-enwero and that is why people decide to follow him. O nwere ihe Ebuka Obi ji na-ejiro and that is why they decide to follow him. Let me say it. There is no need for this gara gara gara kiri kiri kiri. Humble yourself. Allow this young man to reign. All season ya dị ihe And that's nothing any man can do about that. i said it here na abịa na christianity ịgwọ mmadụ 10 ma ọ bụ na iguru ebuka obi one two three i can't jealous him i'm a preacher i said that before him there was a time ọbụanyịnwa na-ewu even before internet some people will not understand mana ebuka obi ị na your village bụ oburu ihe ji ọfọ jụọ onye a na-akpọ high tension corner ọmụ mgbe anyị ka nọ sekọndịrị skuul ebuka mgbe anyị ka nọ sekọndịrị skuul ma ọ bụ na ọ bụrụ praịmarị ka ị nọ mana tata gị nwa ka mfu na-ere enyi ka ihe nwere ime ihe nwere ime bụ for the sake of Christ one Christ one body ihe nwere ime bụ ibonyelu gị aja n'ukwu onye ọbụla na-akọmpeta eri should tell himself the truth i said it here na mbido abata m germany fustikas gị n'ọnụ ụzọ ndị members m ajụkwanụ na mama mkpere ha ekpere did i refuse to pray for them because na ha nwere sika gị na their doors yet they are my followers i cannot say because na ụmụ mmadụ sika ebuko obi n'ọnụ ụzọ gị my followers in germany you know what i'm saying my followers in netherlands ekudom the same thing when i went to uh, belgium ekudom the same thing last year october i was in birmingham united kingdom afụkwa m stickers ndị mmadụ na dọọ ha stickers ebuka obi na dọọ ndị nna ekpere ekpere i na easily say, wepụnụ stike ebe a na onye a bụ fake na onye abara nji na onye abụọ fụchara ha ncha na omechara ha ncha remove this sticker so that i will pray for you if you don't remove this sticker i will not pray for you but i did not I did not because na mmanụ ofu ala ha ji ka anyị niile na-achịla efi and na mụ ha ga-agbasikwa ka ndata ego ọ bụrụ na ị ka na-agba ka ịdata ego na you sabi bịa ebuko obi medebe mkpọtụ stop stop asking gịnị na-ese stop asking gịnị na-ese ọ na ịmara ihe na-ese ọkịka na-ese ọ gịnị na ife a nkịtị na mama nkwu okwu ndị mmadụ a na-ese ndịlụ m meseji why am I keeping mute ịjụzi na m ihe i mere eji ada ivam vam vam n'ikibụ oke ọkpa bidoro ịkwa akwa ọfụ oke ọkpa ọfụ kwa akwa ọ dị nechọral na nke nobụ anọ na ngwuru a ga-anye ya ọsọ ịda afọ ya na vileji eh? ọ dị natural na oke ọkpa ọfụ pụtakwa akwa na nke na-ebu anọ ga-enye ya ọsọ ịda afọ na vileji ebuka iwe nọdụ na agọ palas ọkọta wee na-akwa akwa na-akwa akwa na agọ onu na-ada na london onye na-ada na Birmingham gị bụ ọkụkọ bidoro ịkwa akwa ọfụ Ebuka Obi onye na-ada na Belgium onye na-ada na Germany onye na-ada na a agbafuru ya agbafuru and you don't know na ọ dị natural na oke ọkpa nke nọbu anọ oke ọkụkọ nke nọbu anọ ga-enye gị ezigbo ọsọ ọ na ịmara na natural you should be prepared for these things if you are not prepared for these things forget about it we have fought battles we have fought communities and local governments go to here and ask questions we have fought communities we have fought local, local government we have fought sitting government go to the state and ask questions we have fought sitting governments. Oga battle bro. You don't make noise when you fight battles. You don't come and be carry microphone and say, Ogini came Mirinja, don't vam vam vam. Ogini, sorry, Maburo Naga, don't vam vam vam. Ogini came Mirinja, don't kiri kiri kiri. When you accepted to be on top, Ebu Kobi, Mosole Ekwensu, Mabunasore Ekwensu, you are presently on top. When it has to Christianity, when it has to do with Christianity in Nigeria. so ị bịa n'iju m gịnị ka imel ị bịa n'iju m gịnị ka imel ihe ime bụ n'ikweta nọdụ ntọp ihe ime bụ n'ikweta ka chineke ya uzuo gị iche na ndị eze nwaanyị ga-ezu ike ijide biznes na-emebisiri ndị eze nwaanyị ya ndị ụfọdụ n'ime ha mechaa hukọp mechaa hukọp ike hukọp hụ ha ha jee jee jee tee udocha bido eze nwaanyị and you want them to go and rest you want integrative doctors in emebisiri or, or, or business to go and rest it's not possible it's not possible if anybody is not talking i will talk do na mma nkịtị ndị bloggers na-ebu onye ọbụla na-ekwu nke onye ọbụla na-ekwu nke nna egele egele adịm arọshi okwu unu kwuche ekwuo m So I will be I will feel so disappointed tomorrow. Ebuko be prophet, evangelist, doctor, bishop, apostle, reverend, reverend father Ikasefancha Ebuko be. I'll be so disappointed tomorrow. If I hear you say gịnị ka m eji adọ m vam vam vam gịnị ka m mere eji achụ m kirikirikiri agwago m gị ihe i mere agwago gị ihe i mere ịchọ ka sọl zuo ike ka a na-akụrụ david aka ịchọ ka sọl na kpuo ka a na-akụrụ david aka kwentị ndị oge ka na-eze sọl ghọrọ na-eze david you want sọl to keep quiet <laughs> you want sọl to keep quiet and people will be clapping for go abụ david bidoro nyaa you become the topic everywhere ka a sachizie chapter sọl you want sọl to keep quiet Didn't you see what happened in your Bible? When, when people started praising David in culture, yeah? Didn't you see what Saul did? Ọchụya. Chụpụ ya Mana gekwa David did not fight back. Prophet, evangelist, doctor, bishop, Reverend Reverend Father Ebukobi. David did not fight back when Saul, his master, was after him. He had the opportunity to destroy Saul, but he did not. David had the opportunity to destroy Saul, but he did not. jee ebe ọ na-alarụ ụra were mma bekala ọnụnụ akwụ ya buru ite mmiri ọ na-aṅụ kpụọ rigo n'enugwu na-echi ya o si n'iru tata bụ sọl ebe ọ na-achụ david ọsọ ka o gbue chọba ite mmiri ọfụrụ ya ọnụzi anụ kpọrịasị ya eze ị ga-adị ndụ ruo mgbe ebi ebi ọ bụrụ ọ naghị n'elu ugwu ọ bụrụ david david si ya nekwara ite mmiri gị na-achọ ebe a <laughs> ite mmiri anyị na-achọ n'ahịa ebe a nye ọnụnụ akwa gị mbeta kịta ka iwe ma na ọ bụ na m chọrọ igbu gị mgbuo gị Saul had the opportunity to David had the opportunity to destroy Saul but he did not he only accepted what is coming on your way is what it should be stop asking questions stop disturbing us what is coming on your way is what it should be I fought ndị mmanwụ bụ unu na village gị bụrụ ihe ji ọfọ iseke uli amaọka ihe ala they came together eh, lilu I fought them without making noise don internet had adịbe then I, I fought traditional rulers in their communities without anybody knowing about it. I fought sitting governments without anybody knowing about it ịntanetị adịbeghị mgbe internet pụtara mgbe m na-agwa gị nna m ị ka nọ sekọndịrị skuul a na-ekwuzi ka a gasị na enwerozi ihe dịka mirakụl na onye ọbụla emezi mirakụl mere arenji na onye ọbụla buru amụma bụ arenji na-apụtabanụ anyị ma nke bụ eziokwu ne niile Maya kita ama mumiri zolezo malo nka pa nke akpachara anya gbasara na mụ bụ nwaanyị na-eke ma ijiji anya kpọọ mụnwa bụ nwaanyị na ama mi ijiji anya so if i want to say the truth i will remove bitterness i will remove envy i will remove jealousy i will remove iso keka. i will say the truth Onyo na droma, nyama kwa the buses if Ebukobi evangelist Ebuka is sending buses to your territory to take your members to his church on Sundays oga you have private jets send private jet to Okota send private jet to Agor to take them to your church they will prefer entering private jet to entering buses so coming to tell us that Ebukobi is sending buses to come and take your members, you are indirectly telling us that there is something Ebukobi has which you don't have. Stop making noise, Oga. Oga Pastor, Oga Bishop, stop making noise. Stop making noise. I have to end this broadcast here, but I want to ask everybody who watch this broadcast or who watch this broadcast later, please make sure you share this broadcast. This is a message that needs to get to Ebuka so that he will know what he's doing. Ebuka, know what you are doing. You need to know what you are doing. You don't complain. Don't complain. This is battlefield. Battle time, you don't complain. don't complain. We understand. Don't try to make us understand. We understand. If anybody wants to join this broadcast, you feel free to join. Anybody who wants to join this broadcast, please feel free to send requests. I'll bring you in. God bless all of you for watching. I think I've made my point. Tagala m JPAC okwu Chief of Staff. Tagala m Akụ Zion. Tagala Zionite Queen, tagiara m ndị Zion this na ndị Zion that and niile let them take this message to Ebuka and let this noise stop nna mmadụ react ya nụ na reaction kwesịrị ka onwe na arapụ na ya nụnụ leave somebody that just reacted now if na you nkọ if na you nkọ ịmakwana onye lara ụlọ ebule egbe ya ị na-ere a na eze gị ka ọ na-apụ n'aka gị ka sọl ifuno david na chi take over ị ghara ịchụbụ ya ọsọ if na you nkọ emechie m afọ m bifere m ọ na onye anụ mmụọ ju mmadụ ya nwee problem chineke gozie unu biko tụsa this broadcast god bless you